AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka m na-anabata gị n'ụbọchị taa na-asị gị ịbịala ezi nwanne m onye mụ na ya na-atụgharị uche dịka Chineke meworo anyị anyị wee hụ onwe anyị n'ala ndị dị ndụ nke a bụkwa ohere ọma ọzọ nke anyị ga-eji wee leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị mgbasasị di na nwanyị na ezinụlọ mgbasasị di na nwanyị na ezinụlọ dịka anyị na-ekwu okwu ihe gbasara nkọcha n'ime mmadụ n'ime ezinụlọ n'ime obodo ka anyị lebatụ anya ụdị nhuku nkọcha pụrụ inwe n'ezinụlọ nke ọ na-alụ ọlụ n'ime ya biko soro m ka anyị gaa n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri anọ na otu detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri anọ na otu ọ sị ị ga-amụ ụmụ ndị ikom na ụmụ ndị inyom ma ha agaghị abụ nke gị n'ihi na a ga-adọta ha n'agha ị ga-amụ ụmụ ndị ikom na ụmụ ndị inyom ma ha agaghị abụ nke gị n'ihi na a ga-adọta ha n'agha mgbe mmadụ ga-amụ ụmụ ndị ikom ma ụmụ ndị inyom ha ga-abụ nke ya chetakwa n'ụbọchị gara aga ihe anyị kwuru okwu ya bụ amịghị mkpụrụ ma ezinụlọ nke mere mkpụrụ abịa na ha agaghị abụ nke anyị nramahụ dị onye mụ na ya na-atụgharị uche were anya gị legharịa na gburugburu ebe ibi ọ bụ ezinụlọ ole ka ị na-ahụ na-anọ n'ịta ikikere eze gbasara nkuko ụmụaka na-akpa n'ezinụlọ ahụ ndị a bụ ndị mụrụ ụmụaka eji eme ihe ụmụaka kwesịrị ịba uru ọ dị ka otu nke a na-ekwu okwu ya n'ụbọchị taa mgbe mụ na otu enyi m na-atụgharị ụka e mere ka amata na ịhụ nwa okorobịa agụ ụmụ agụọ gị ma ọ bụ gịnị na-eme n'ime nwa nke a bụ nwa okorobịa ma amaghị ma ọ maara ihe na-eme ya ma nne na nna ya nọ na ịta ahụhụ ịchọ otu nwatakịrị a ga-esi baa uru nwatakịrị batara ụlọ akwụkwọ mahadum ndị dum ya na ha so bịa na ha ala nwatakịrị ka nọkwa ana m ekwu n'akụkụ ndị ọzọ ọ bụghị naanị onye nka mgbe ị ga-asị na Chineke nyere gị nwa ṅụrịa gị na-achọ ehi nwatakịrị a ka ọ dị ka ibe ya ya dịka a ga-asị na nke gị pụrụ iche ị na-emela aka nri nwatakịrị ya na-emela aka ịkpa ezinụlọ ole ka gị onwe gị maara n'ụbọchị taa bụ ezinụlọ ihe ọṅụṅụ dọworo ụmụ ha n'agha ezinụlọ ole ka ị na-ahụ taa ndị egeghị ntị dọworo ụmụ ha n'agha ezinụlọ ole ka ị na-ahụ n'ụbọchị taa bụ ndị ụmụ ha na-ejighị kpọrọ ihe ọ bụla ndị na-etinye nne na nna n'obi mgbu na-ịta nchi nchi ndị na-enweta n'ama egwuregwu dị iche iche n'ihe nzuzo dị iche iche nke gị onwe gị kpọrọ arụ ọ dịghị mgbe ị tinyere ya aka n'ihi na ime ihe dị ebe ahụ biko lebatụ anya n'akwụkwọ malakai isi anọ malite n'amaokwu nke ise rue na nke isii malakai isi anọ malite m okwu nke ise rue na nke isii ọ na-asị otu a lee mụ onwe m na-ezitere unu elija bụ onye amụma tutu oke ụbọchị ahụ dị oke egwu nke jehova abịa ọ ga-emekwa ka obi ndị bụ nna chigharịkute ụmụ ha ka obi ụmụ chigharịkutekwa ndị bụ nna ha ka m wee ghara ịbịa were iwezuga ka ebibie ya tigbue ụwa gị onye mụ na ya na-atụgharị uche chineke na-ezi ozi ya site n'ọnụ onye amụma malakai chineke na-ezi ozi ya site n'ọnụ onye amụma malakai gị onye mụ na ya na-atụgharị uche ime ka anyị matasị na ọ bụrụ na nramahụ adịrị gaba n'iru na ya ga-abụ onye a iwe ya ewee site n'ihe a na-ahụ n'ezinụlọ anyị laa ụwa niile n'iyi n'ihi na ọtụtụ ezinụlọ ka ụmụaka ha mụbatara ezinụlọ ahụ gbasasịworo Mma chineke agbataghị ọsọ enyemaka dịka a na-adọ anyị aka na ntị ọtụtụ ezinụlọ ga-abụ nke ga-ala n'iyi tutu ri ruo mgbe ahụ a ga-emebi ụwa onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị ka ị ga-akpọ ụdị nramahụ dị otu a ile anya ga-ahụ na ọ dị otu mkpụrụ okwu nke bụ nkewa mgbasasị ọ bụ nkewa mgbasasị ejighị okwu chineke eme ihe ejighị ndụmọdụ nke chineke eme ihe na-eme ka nwoke sị ahapụla m nwaanyị a nwaanyị a sị ahapụla m nwoke a ụmụaka abụrụ ndị ọ ahụ nne na nna ha elewe anya ebe ọzọ nna na-anwụ ọ gaghị emetụ nwatakịrị ya n'ahụ nne ya na-anwụ ọ dịghị ka ọ dị ihe na-emenụ nwanne na nwanne a na-egburite ihe kwesịrị ike ka o zuo ọha onye ọpara evuru ọ bụ naanị ya bụ ọpara naanị ya bụ onye a mụrụ amụ naanị ya bụ onye nwere mkpa naanị ya bụ onye mụtara ụmụ nwoke ihe a bụ ụzọ onye iro na-esi ala ezinụlọ anyị n'iyi agbasasị anyị ma gị onye ahụ nke tụkwasịrị chineke obi gị onye ahụ nke kwere na chineke gị onye ahụ nke kwere ige chineke ntị ọ bụrụ na ọ daba otu a olileanya dịrị gị kpọkue chineke anyị nyochasịa akwụkwọ nsọ nweta ntụziaka site n'aka mmụọ nsọ ụzọ a ga-esi wee mee ka nramahụ ndị a bụrụ nke egboro gboro ezinụlọ anyị ewee bụrụ nke e weghachiri n'ọnọdụ nke o kwesịrị ịdị mgbe ị na-eme nke a ya gaziere gị ezi enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 07063637224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka na ya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma kee abụ dị mma n'ụbọchị taa nsọ chineke lezienụ anya ka ihe dị n'ụwa ghara ime gị ka ị ghara iso n'ozi chineke n'ihi n'ụgbọala gị dị n'igwe chineke ga-abịa ọzọ ịkpọrọ ihe ọra n'igwe sọrọ ji onye mere chineke kpere mkpa n'ọgabiaza ịkpụghachana bụrụgbo ya ekwela nsọ

ezi onye igbo ibe m ị bịala eji m aha nke onye nwanyị jizọs kraịst na-ekele gị na-arịọ gị ka ị bịakwa ọzọ n'ụbọchị nke taa n'ihi na oge erukwala ọzọ mgbe anyị ga-anụ okwu onye nwe n'ụbọchị nke taa anyị gaji ịtụle okwu nke na-asị kwee ka jizọs bata n'ụgbọ gị ma ebe anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị bụ na akwụkwọ Luk isi ise amaokwu nke atọ ebe ahụ na-asị otu a o wee baa n'otu n'ime ụgbọ abụọ ahụ nke bụ nke simon wee kpere ya ka o si n'ala nupụ nke nta o wee nọdụ si n'ụgbọ ahụ na-ezi igwe mmadụ ihe ka onye nwe anyị gọzie okwu a ezi chineke anyị oge eruokwala ọzọ mgbe ị ga-agwa anyị okwu nke ụbọchị nke taa biko kwee ka mmụọ gị bata n'obi anyị dị iche iche meghee anya nke ime mmụọ anyị ka anyị wee n'okwu gị nụta ndụ n'aha jizọs onye nwe anyị amen dịka anyị gụrụ isiokwu nke ụbọchị nke taa bụ kwee ka jizọs bata n'ụgbọ gị otu ụbọchị mgbe jizọs na-ezi ihe n'ọdọ mmiri a na-akpọ genazaret na oke igwe mmadụ bịakwasịrị ya ndị na-achụ ịnụ okwu Chineke ma mgbe Jizọs na-agwa ha okwu igwe mmadụ wee dakwasị ya n'ebe ọ dị ukwuu Jizọs wee lepụ anya hụ ụgbọ abụọ nke ndị ọkụ azụ ma akwụkwọ nsọ mere ka anyị marasị ndị ọkụ azụ ndị nọ n'ime ya anọkwa n'ime ya n'ihi na ha nọ n'elu ala na-asa ihe ha ji na-egbu azụ ma mgbe Jizọs bara n'ime ụgbọ ahụ o wee rịọ Pita bụ Simon sị nyetụ m ụgbọ gị nupụtụ nke nta ka m nọ n'ụgbọ gị gwa igwe mmadụ okwu matakwa na jizọs nwere ike n'ihi na ọ bụ o nwere ike nọ n'elu mmiri gwa ndị mmadụ okwu mmiri agaghị eri ya ma ọ chọrọ enyemaka nke mmadụ o wee rịọ pita sị nyetụ m ụgbọ gị pita wee gee ntị o wee nọ n'ime ụgbọ pita gwa igwe mmadụ ahụ okwu ibubo okwu ya wee nwa ha n'ahụ nke ukwuu ọbụna james na jọn ụmụ zebedi ndị bụ ndị agbata obi ndị ọkụ hazụ ibe pita ha niile nọrọ na-anụ okwu a akwụkwọ nsọ sịrị okwu jizọs wee mee ka ibu okwu wee nwa n'ahụ nke ukwuu jizọs wee gwasị aha okwu o wee sị pita nupụ ụgbọ gị n'ogbu mmiri ma tinye ihe iji egbu azụ wee gbuo azụ pita wee sị ya onye nwe anyị ogologo abalị niile ka anyị dọgbugburu onwe anyị n'ọlụ ma o nweghị ihe ọ bụla anyị nwetara ma dịka okwu gị si dị ka m mee n'ihe i kwuru pita wee gee ntị otu ihe dị mkpa bụ mgbe ị nụrụ okwu chineke nke ọzọ bụ itinye ya n'ọlụ Pita wee weda onwe ya n'ala n'agbanyeghị na ọ bụ onye maara otu esi egbe azụ nke ọma ọ makwara na ọ bụ n'etiti abalị ka a na-egbute azụ nke ọma ma o gere ntị n'olu Jizọs wee mee otu a ma mgbe o tinyere ihe eji egbute azụ akwụkwọ nsọ mere ka anyị mara na Pita gburu ọtụtụ azụ nke na o ike ịdọpụtali o wee kpọọ ndị ọzọ ọkụ ibe ya sị bịanụ bịa nyere anyị aka mgbe ahụ ka james na jọn ụmụ zebedi bịara nyere ya aka weta ụgbọ nke ha ma akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ụgbọ abụọ ahụ jupụtara na azụ nke mere ụgbọ ahụ malite ime ikpo ma mgbe ha wepụtara ụgbọ ha n'elu ala pita wee daa n'ala n'ụkwụ jizọs help onye nwe anyị biko si n'ebe m nọ n'ihi na abụ m onye mmehie ọnọdụ pita wee gbanwee site n'oge ahụ nke a na-egosi anyị ọ bụrụ na inye jizọs ohere n'ime ndụ gị ọnọdụ gị niile ga-agbanwe ọnọdụ nke ndọgbu n'ọdụ nke efu nke ụwa nke a ga-agbanwe ma mgbe Pita nyere Jizọs ohere nke a Pita ma hụrụ na ya bụ onye mmehie ma nke a mere ka Jizọs si ya Pita atụla egwu agaje m inye gị ọnọdụ ụka mma ịgaji ịbụ onye ọkụ nke na-akụta mmadụ otu agwa ọtọ ga-adị n'ime ndụ anyị ọ bụrụ na anyị ekwe ka Jizọs bara n'ụgbọ nke ndụ anyị ọ bụrụ na anyị ekwe ka jizọs bata na ọzụzụ ahịa anyị ọ bụrụ na anyị ekwe ka jizọs bata n'ụlọ ọrụ anyị otu a ka mgbanwe nke ndụ ga-abata n'ime ndụ anyị otu a ka mgbanwe nke ndụ ga-asọfere ndị agbata obi anyị na ndị enyi anyị ndị na anyị nso ma ọ bụrụ na anyị ekwe ka jizọs bata n'ime ndụ anyị n'ihi nke a ajụjụ dịrị anyị taa ị ga-ekwe ka jizọs bata n'ime ụgbọ nke ndụ gị ọ bụrụ na jizọs abata n'ụgbọ nke ndụ gị n'ezie n'ezie asị m gị ọnọdụ gị ga-agbanwe ma mgbe nke a gasịrị Pita wee hụ azụ James na Jọn wee hụ azụ ma gịnị ọzọ ka ha mere ha hapụrụ azụ ndị ya wee so Jizọs ọ bụrụ na ị bịakwute Jizọs nso mgbe ọnọdụ gị ga-agbanwe ihe niile bụ ihe nke ụwa nke a bụ nke na-adọla gị azụ ga-abụ ihe ị ga-arapụ ị ga-esokwa Jizọs ma mgbe nke a mesịrị ọnọdụ nke ndụ gị ga-adị mma udo ga-adị n'ime ndụ gị ọṅụ ga-adị n'ime ndụ gị ọṅụ ga-adị n'ezinụlọ gị ọṅụ ga-adị n'ọzụzụ ahịa gị ọṅụ ga-adị nye ndị niile gbara gị gburu ha ga-ahụkwa ịdị mma nke jizọs n'ime gị taa ajụjụ a na-ajụkwa ọzọ n'ime ndụ gị ị ga-ekwe ka jizọs bata n'ime ndụ gị ị ga-enye jizọs ohere n'ime ụgbọ nke ndụ gị ka jizọs bụrụ onye na-anya isi ụgbọ nke ndụ gị ọ bụrụ na ikpe mee otu a n'ezie ana m enye gị nkwado na ọnọdụ nke ndụ gị ga-agbanwe taa ụwa ga-esikwe n'aka nke a nye jizọs otito n'ime ndụ gị mgbe ị na-eme otu a arịọ m ka chineke kwee ka udo ya na amara ya dịrị gị site ugbu a ruo na mgbe niile ebighị ebi Amen. Amen. Amen. onye kwere mgbasa ozi Chibunna Nwachukwu onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gbaa gị ume ka Chineke gọzie gị ka ihe rịba ama niile ọ na-eme n'ime ụwa ka o were ya na-ezi anyị na ọbịbịa ya eruwo nso imeela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke taa ma narị onye ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju gị anya ma ọ bụ na ọ dị ihe ịchọrọ ka anyị tụlee kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063 637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m imeela wee nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gọzie gị ma gọzie ndị wepụtara okwu nke taa n'aha Jizọs A na ekelela ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa na-asị ka chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo